Ọ papa? Ụjọ ụjọ onweghị ihe na-egbu mmụọ ka gị ị naghị ahapụ mmadụ aka ebe bụ ihe mere mmadụ mmadụ ị maara ebe ị ga-achọta ya oge niile onye bịakwutere obi amawa ya jijiji ịdị e n'ụdị buru ibu ụjọ ọdịda ụjọ ihe chi ga-eweta ụjọ mgbawa obi ụjọ ịlụta ezigbo di maọbụ nwunye ụjọ ụmụ amụrụ amụ ụjọ ịda n'ule ụjọ imepụta ihe a tụrụ anya n'aka mmadụ ụjọ ịda ogbenye ebe ebe ụjọ kachasị ụjọ niile bụ ụjọ ọnwụ mmadụ cheta na ọ bụ aja obi efepụ ya n'ike etu ọ sokwara onye ya dịrị otu ihe na-atụrịrị ya ụjọ ọ bụ ụjọ mere mmadụ mmadụ mmadụ imeri ụjọ ya adịghị mfe mana onye gbasie mbọ ike ụjọ ya aghọọ ike ya ụjọ bute ụzọ inwe obi abụọ awụchie mmụọ adawa mba mmadụ alawa nwayọ nwayọ. gịnị bụ ụjọ gị ị chere na ị pụrụ imeri ya onye kwe chi ekwe tụgharịa ụjọ gị ka ọ bụrụ agbamume gị site na enyemaka ebe niile ọnwa maachị agaala ọnwa eprel amalitela tụgharịa ihe ndị ahụ bụ ụjọ gị n'ọnwa gara aga ka ha bụrụ agbamume gị n'ọnwa ndewonu abụ m nwaada sọpụrụchi an alụ